Voyageons local. Quelques mots et le voyage commence. Bienvenue dans nos discussions, saison 2, épisode 5. Je vous remercie pour vos visites sur voyageonlocal.blogspot.com et ses différents médias comme Insta, Facebook, YouTube et aussi euh, les messages en privé. Chacune de vos attentions, chacune, enfin, chacun de vos messages ont été vraiment, bah, ont déjà heureux et je vous remercie. Donc pour ce nouveau numéro, Il est consacré à une nouvelle invitée. Est-ce que tu pourrais te présenter et nous parler un peu de toi Bonjour, bonjour à tous. Alors moi c'est Anna Christina, vous pouvez m'appeler Macomé Christy. Euh, donc euh, bah, moi j'ai... Euh, bah, bonjour euh, Macomé Christy. <laughs> bonjour Sam. Euh, bonjour Sarosny. Euh... <laughs> non, non, me passé. <laughs> excusez-moi. Euh, ok. Je ne pas parler ça encore. je ne pas faire ça non plus, mais bon, c'est Bref. Euh, bah oui, alors bah moi j'ai euh, bah moi j'ai 25 ans hors taxe et, euh, et une trentaine d'années euh, toute taxe comprise. Euh, oui. Et donc, euh, voilà, bah, moi je suis une haïtienne, je suis née en Haïti, euh, je suis arrivée en France à l'âge de 2 ans, et bien que je sois haïtienne, malheureusement je maîtrise pas assez bien encore ma langue, je la comprends très bien, mais la parler euh, comment dire, la parler c'est en lot bagaille, mais bon, j'apprends, et, euh, et, notamment grâce à ton blog Voyageons à local, euh, où je découvre pas mal de choses, du, de, pas mal, un grand pan de la culture haïtienne au final, hein, puisque... Euh, tout ce qui est comptine, euh, tout ce qui est devinette. Alors ça, euh, je connaissais pas du tout. En tout cas, euh, euh, euh en, en, provenance de chez nous, je connaissais pas du tout. Et euh, mhm. merci de m'éclairer, merci OVNI et de voyage en local avec ton blog et de, de, de, de m'éclairer sur ça, sur, ce, oh sur cette chose. Sur mais, ce, mais je suis émue. Je suis tant d'émotions, tant d'émotions. Me dis pas tout ça. Ah bah, bah je dirais plus alors. Mais... <laughs> <laughs> Mais bon, il faut, moi je suis normalement reconnaissante, surtout comme moi j'aime beaucoup apprendre et euh, en apprendre surtout sur mon pays. Et euh, surtout que justement, on n'en sait pas assez, trop, assez sur notre pays, sur Haïti, et notamment l'histoire. C'est notamment la raison pour laquelle euh, j'ai euh, créé une chaîne YouTube, Belle HTV, où justement je, je veux vulgariser l'histoire haïtienne. Toi, moi, je le fais sur, le, sur la question de l'histoire. toi tu fais sur la question de la culture, de cette culture que vraiment, euh, alors tout le monde connaît 1804, mais qui, est, qui est-ce qui connaît, euh, quel, combien d'Haïtiens en dehors d'Haïti connaissent Berthier euh, enfin, notamment. Les... Berthier, qu'est-ce qui a mené à 1804 quoi Voilà. <laughs> Mais qu'est-ce qui, qui Paléanda Kim Par contre, ça, non, je, je connaissais même pas cette expression. Oui. Euh, et, et c' est ça mérite, ça, ça a tout le mérite d'être connu, et, et en, en, premier lieu par les, par les Haïtiens eux-mêmes. Ouais, effectivement. Enfin, la culture, effectivement, c'est euh, pour les Haïtiens, c'est une richesse qu'on a nous. C'est un patrimoine qu'on se transmet, euh, qu'on peut se transmettre de génération en génération. Euh, il euh, y a l'attachement qu'on a et puis c'est l'identité, c'est le côté identitaire aussi, quoi. Exactement. Comment on se construit. Et, euh, et du coup, ouais, franchement, ta page aussi, elle est bien. Enfin, bah, comme je dis ta page, parce que tu as, as, la chaîne YouTube et tu es aussi mm -hmm. sur Instagram. Donc belle, sur Instagram et belleh.tv sur, euh, sur YouTube, hein, c'est bien ça. Yes, belle H comme belle histoire ou belle Haïti. La belle haïtienne, quoi, c'est toi <laughs> Tu dis C'est toi la belle haïtienne ah, mais ça, ça vient d'un, ça trip qu'on a entre, avec mes cousines et on, on s'organise euh, une fois de temps en temps euh, des soirées belle haïtiennes. Et donc, ouais. l'idée est venue de là, en fait. C'est, euh, ouais, ouais et, et, justement, elle me réclamait, mes cousines, elles me, quand je leur, dis, je leur parlais de l'histoire haïti, et d'haïtienne, haïtienne, quand je leur dis que euh, Haïti a aidé l'Éthiopie à, à, comment dire, à, à lutter, euh, à se défendre contre l'invasion italienne, elles ne le savaient pas. Euh, haïti a fait ceci, a fait cela. et Haïti, ouais, non, mais elles, elle elles, elles m'ont réclamé, justement, euh, comment dire, des cours d'histoire de, haïtienne. Et ouais. l'une d'entre elles, euh, m'a demandé, euh, m'a suggéré de faire une, une chaîne YouTube et, euh, mm -hmm. et c'est ce que je m'attelle à faire, voilà, euh, à, à, à, produire des chroniques euh, historiques euh, plus ou moins régulièrement. je vais tâcher d'être plus régulière. Mais, <laughs> bon, en tout voilà. cas, je remercie ta cousine. Enfin, je remercie ta cousine pour t'avoir poussé à ça parce que c'est un bon résultat et du coup, c'était très bienvenu du coup. Bah, tu te souviens de Sophie Ouais, ouais, ouais. Euh, <laughs> bah, c'est elle. et bah, merci, elle, notamment elle, c'est elle qui m'a suggéré la chaîne YouTube. Mm -hmm. et, euh, et, euh, et, mes autres cousines m'ont dit, euh, m'avaient demandé de faire des. Et aussi d'autres personnes, puisque euh, ouais, d'autres personnes m'avaient proposé de faire une conférence faire des conférences. Ouais. Et je me sentais pas du tout à l'aise. Mais là, bon, euh, j'avoue que euh, rester chez moi, faire mes, mon travail, faire des vidéos, je, je me sens beaucoup plus à l'aise que j'ai pas les gens en face de moi, en gros. Donc voilà. Non, mais c'est pour le côté digital, euh, c'est pour le côté euh, pour être souple pour les gens en fait, puissent être, que tu puisses être disponible pour eux 24 heures sur 24 tu vois, c'est pour ah. ça. Et pouvoir donner le meilleur de toi-même et pour ensuite euh, continuer aussi tes recherches, faire des conférences, être disponible pour mm. les gens et euh, continuer tes recherches euh, en dehors, c'est ça. Hein. C'est bien ça. Hein. Ah bah, franchement, dit comme ça, tu traduis. Non, mais franchement, ouais, ça, oui, oui, oh, ouais, ouais, tu me repousses de grave. Là. <laughs> La disponibilité 24 sur 24, alors là, je kiffe. <laughs> non, mais c'est vrai. Bah, non, mais parce que, en fait, c'est vrai, c'est parce que moi, je vois comme ça. Parce que, pareil, moi aussi, euh, mon blog, autant euh, je le fais, je pense, comme une boîte à outils, en fait. C'est pour que euh, les gens puissent y avoir accès quand ils veulent, comme ils veulent. que c'est qu'ils aient pas forcément il y a pas forcément la contrainte que je sois là que je sois là tout le temps 24 heures sur 24 même si ça même si j'ai écrit des trucs même si euh, je propose des choses c'est encore mieux quand les gens peuvent les réutiliser et se les approprier tu vois donc c'est pour ça fait. du coup euh, on va en venir à mon blog et tout ça est-ce que tu pourrais Attends, une seconde même moi vas-y j'ai pas entendu vas-y ah il y a un petit bug attends Euh, vas-y. Ouais. Tu m'entends Ouais, vas-y, voilà, c'est bon. T'es revenu. Okay. Donc, oui, dans, dans l'idée euh, de cette boîte Haïti, euh, de, de boîte Haïti, oui, ben, La boîte Haïti, boîte Haïti, boîte <laughs> Haïti. Boîte Haïti, boîte Haïti. Nouveau nom, nouveau nom, yes ah, Je suis révélateur. Donc ouais, non, l'idée en fait, c'est que je voulais pas faire une seule vidéo ou deux vidéos de deux heures chacune. Et en fait, ouais. c'est justement, je voulais faire des chroniques sur un sujet particulier euh, pour, pour, pour, que, euh, pour que si une personne se pose une question, elle tape, euh, je sais pas, euh, euh, euh là, là, je prépare une vidéo sur qu'est-ce qu'une société créole, ouais. et voilà, qu'elle clique dessus et qu'elle ait, elle ait une chronique dessus et d'un point de vue haïtien. Mmh. Donc voilà. Ouais, qu'elle ait une partie, qu'elle soit pas, qu'elle n'ait pas vraiment, qu'elle ait pas forcément un contenu rébarbatif tout de suite, voilà. question de deux heures, mais qu'elle ait une chronique, euh, soit par un mot clé, soit par une recherche et, et autres quoi. Ou même de fil en aiguille, en arrivant sur ta chaîne et en, et du coup euh, en restant parce qu'elle est captivée quoi. Ouais. Non, franchement c'est une bonne démarche. Merci. Et du coup, bah, tu vas pouvoir euh, nous lire un petit passage du recueil euh, Voyage en local, si possible. Yes. Euh, je sais pas, je réfléchis. Ouais, c'est possible. <laughs> Alors, le poème que j'ai choisi, c'est L'avenir béni. Yeah. Alors, attends. Euh... Créole parler, créole comprendre. Vin essayer, n'a vini plus fort ensemble. Pas jamais si prendre plaisir. Pajam sispan paleandaki, pajam sispan revel gelouvri, pajam sispan remen la vi, pajam sispan apren epili, pajam sispan koute epiri, pajam sispan chante, danse ton kou yon kapri. Kreol pale, kreol kompran, vin eseye, na vin pli fo ansan. Pajam sispan protéger la nati, pajam sispan dekouvri lot me... Euh, Excuse-moi, lot mezi, lot kilti. contre Ensemble, ou met chita, ou soit marché dans la rue, par exemple, si se prendre une nouvelle famille, par exemple, si se prendre quoi dans l'agriculture, par exemple, si découvrir l'autre culture, l'autre pays, par exemple, billet, côté ou sortie. Merci. Merci bah, euh, super, toi. ça c'est l'un des premiers poèmes que j'ai écrit. Et euh, du coup, euh, pourquoi tu l'as choisi qu'est-ce, qui te parle euh, Qu'est-ce que tu en penses J'ai choisi parce que euh, c'est un hymne à la, à, à, comment dire, à la vie, hein, parce que mmh. la vie, pour moi, c'est euh, c'est l'ouverture, c'est les connaissances, c'est euh, la connaissance de, de soi d'abord, après l'ouverture ouverture aux autres mmh. et, et, et, et, grandir en apprenant des autres. Et, euh, c'est en fait, c'est ça qui m'inspire ton poème. Et en revenant aux fondamentaux, aux fondamentaux, les fondamentaux que sont la terre, la terre la terre, l'agriculture, moi, ça me parle ouais. beaucoup. <laughs> Euh, cultiver la, cultiver, euh, la terre, c'est cultiver son soif, c'est cultiver son, son héritage. Ouais. Et, euh, et c'est porter des fruits, c'est porter des fruits à partager. Et euh, c'est ça qui m'inspire ton poème. Bah, merci beaucoup. <laughs> Merci pour tout ça. C'est vrai que ce sont des images aussi qui, euh, que j'avais en tête en l'écrivant. Et euh, ouais, ce que tu as dit, l'héritage, le côté héritage, la terre c'est un héritage, et puis même aussi Euh, d'en retirer des fruits. Euh, ça, ça, prouve la, le respect qu'on en a et euh, la, la, grandeur qu'on voit pour, euh, par rapport à cet héritage. Donc, euh, ouais. bah, je te remercie pour cette analyse. Ça fait, Merci ça fait plaisir. Oh là là Non, mais trop d'émotions, trop d'émotions, c'est pas possible. <laughs> Donc, toujours pour continuer sur la boîte à outils, qui ouais. est voyageonlocal.blogspot.com. Ouais. tu as regardé un peu les. Enfin, je t'ai invité à regarder les, les, différents jeux. Euh, du coup, il y a des euh, Tintin mêlée mêlée, il y a des sets de table, euh, avec euh, des jeux avec les proverbes, euh, avec euh, des expressions idiomatiques. Oui. Bah, qu'est-ce que tu en penses Qu'est-ce que tu préfères Qu'est-ce que tu as déjà essayé mm-hmm. bah, euh Moi, je découvre. Hein, alors, je connaissais pas du tout ce qu'était le Team Team Mêlée Mêlée. Par contre, c'est de l'invention, je... ça. Hein. Team Team Mêlée Mêlée, c'est de l'invention. Hein. C'est parce une invention. Que, ouais, parce qu'en fait, euh... c'est des, des, devinettes. Enfin, Tim Tim, Boisec, c'est vraiment le jeu qui est euh, traditionnel. Et après, Tim Tim. pas du tout. Ouais, J'ai connu pour la première fois, alors moi qui ai grandi dans une famille haïtienne, j'ai connu la, pour la première fois, euh, les, euh, comment dire, euh, Tim Tim Boisec. Mm -hmm. J'ai connu fin d'année dernière euh, à, à, la journée porte ouverte de la PAFA où il y avait un compteur. Et j'étais avec ma mère et ma mère, elle connaissait. Ouais. Je dis, maman, tu connais, tu m'apprends pas. <laughs> en Il y a Il y a Non, mais gros. gros. En plus, elle était à fond dedans. Mais hey, tellement. mais c'est un truc de ouf. qu'on se connaît, toi et moi. C'est jamais. Comment <laughs> tu m'as dit Tu m'as appris ça, quoi. ben, <laughs> je pense qu'on est un peu tous pareils, parce que c'est un peu ouais. la même aussi chez moi. Euh, c'était euh, un peu la même. Les premières fois aussi où, pareil, j'ai fait des devinettes, tu les vois comme ça, ils sont à donf. Tu sais, c'est euh, ouf. D'habitude, ils sont tout calmes et tout. Et puis après, euh, ils sont à fond, quoi. Et c'est le ouais. truc qui sort un peu de nulle part. Tu te dis, ah, ok. Bon, bah. <laughs> Pareil pour les proverbes. Ouais. Je connaissais aucun proverbe. Hier, j'étais au téléphone avec ma mère après ouais. avoir consulté ton site. Et euh, là, euh, non, c'était plutôt samedi, j'étais au téléphone avec ma mère. Ouais. Euh, et euh, je lui parle des proverbes. Elle, elle, elle, me les sort tous comme ça. Ah, tu connais ce lycée et tout. Donc, oh, Enchantée. C'est dans ton ventre, tu m'as élevé, tout ça, tu me dis pas. <laughs> nice to meet you, tu vois. C'est un peu ça, quoi. Enchantée, on vient de se rencontrer. fait ça parce que euh, bah, du coup, c'est vrai que souvent, j'ai l'impression qu'ils n'ont pas trouvé le moment en fait pour nous apprendre. Ils voulaient pas euh, nous. Euh, je pense que les parents ne voulaient pas forcément euh, bah, créer un, un, un refus, un, un, rejet du créole ou de la culture, et du coup, ils n'ont pas forcément trouvé l'occasion. Et après, bah, très souvent, on n'a pas appris quoi. Mais après, ben, ils sont super ouverts. C'est quand après on leur parle, des... qu'on leur sort des devinettes, qu'on leur sort des proverbes, ils sont à donf. Ça, Exactement. Je l'ai toujours. Enfin, c'est un truc que j'ai toujours vu. Enfin, euh, c'est fou. <laughs> À chaque fois que je le vois. Bah, moi, ça a été une réelle révélation avec euh, Tim Tim Boisec, là, parce que pour, pour euh, fréquenter des Martiniques et Guadeloupéens, eux, ils ont leur Yécri Écra. Ouais, Yécri Écra. Moi, je dis, ah, bah, nous, on n'a pas ça en Haïti. Et eh ben, si, on a, leur, on a, on a notre version à nous, qui ouais, voilà. Tim mais euh, je, je, pas de compte ça, non, pas de Et les accroches, elles sont un peu différentes. Elles sont un peu différentes parce que c'est. Euh, ouais, eux, ils font et Mysticri et Mysticrac. Est-ce que la cour Non, la cour ne dort pas. ils ont euh, ah. une joute qui est un peu différente, mais, mais c'est la même chose. C'est toujours, le, toujours pour euh, rythmer, effectivement, c'est toujours pour rythmer euh, le conte, l'instinct de conte chanté, pour, par rapport à l'oraliture. L'oraliture, euh, du coup, euh, c'est toujours, pour, c'est toujours la même fonction en fait. Et, D'accord, euh, ouais, exactement. Ah, non, mais, ouais. Mm. Enfin, non, les devinettes, c'est vraiment, enfin, c'est quelque chose ouais, que j'ai que vu là au fur et à mesure, que j'ai appris bah, notamment grâce à, beaucoup, grâce au site Potomitan et au dictionnaire des Titi Messier-Randan. Et euh, uh-huh. du coup, il y a toute l'analyse des, des, devinettes, vraiment l'analyse des devinettes, leur, leur, origine, le lien qu'il y a avec le continent. Euh, uh -huh. et euh, la construction, et puis c'est pas simplement sur Haïti, c'est euh, bah, sur vraiment euh, bah, partout en fait. Il y a des devinettes qui viennent de la Réunion, de la Guadeloupe, de la Martinique, il y en a aussi des Seychelles, de la Guyane, et uh -huh. ils ont vraiment essayé de faire euh, une anthologie des devinettes, il y a vraiment une analyse quoi. Et, euh, ah, et, du coup, je trouve que, je trouve que ce, cette, ce, ce, cet outil, pas simplement un mhm. outil, mais vraiment c'est un trésor. Quoi. Le dictionnaire de Titi Messier Randan, c'est vraiment génial. Et puis, je vais, bien je vais, je vais, je vais m'y intéresser très sérieusement. puisqu'il y a tout un imaginaire derrière, il y a des codes que, que l'on n'a pas en France, qu'on ne trouve que chez nous. Et, euh, ouais, c'est de réalité. Toujours, euh, de la ouais, richesse. Ça, ouais, qu'en fait, ça, que ça dépeint en fait la, la réalité, ça dépend ça, ça dépeint une réalité, ça dépend ça dépeint, enfin, ça, ça renvoie. À, à, la réalité au quotidien. Ce ne sont que des images du quotidien et du coup, bah, l'image du quotidien qu'on a bah, en Haïti, qu'on peut avoir à la Guadeloupe, à la Réunion ou ailleurs. C'est toujours ça, c'est attaché à un quotidien. Mm, mm, Donc, euh, mm, toujours, on va toujours à des choses très concrètes Et ah. euh, du coup, c'est pour ça que franchement, moi j'adore que, euh, mes, euh, que mes petits cousins, cousines, que mon neveu, ma nièce, bah, du coup, ils aient aussi ces codes, que, euh, que les devinettes, ils soient à fond. Hier, dimanche, on a refait une séance, euh, on a fait une séance de, bah, de défi de jonjon, où on a mis des devinettes et tout, où on avait pris un des supports que j'ai préparé. Uh-huh. Et franchement, et en fait, j'ai fait un truc où c'était, euh, c'est un peu un jeu, c'est un jeu collaboratif. On gagne des points, on en perd. Euh, tout le monde voulait ses points. Tout le monde voulait ses points sur le devinette. Ils étaient à ah Donf, on était sur Zoom. Ils étaient trop chauds. Ils ah. étaient trop chauds. <laughs> J'avais mis, des petites, euh, mis des petits défis où il fallait faire des chansons, des comptines, ou, euh, ou peut-être où il y avait aussi de, des plaies des mots euh, en créole, avec, avec, avec les règles d'orthographe euh, de l'Académie du créole haïtien. Et euh, ah. j'ai mis aussi d'autres petits défis. Et ils voulaient tous leurs points. Et sur les devinettes, tu les voyais tous, bah, que ce soit les petits, les grands, à répondre Tim Tim, bois sec en cœur. Et puis pour les réponses, à peine je lisais la, rép... je lisais la question, qu'ils euh, avaient déjà la réponse. Quoi. Ça allait <laughs> être... Ils jouaient leur vie. Ils jouaient leur vie. C'est bien ça, c'est clair. Bah, c'est le côté, euh, du coup, le lien en fait. C'est que. Euh, ce que j'aime bien, c'est qu'après, c'est euh, qu'on qu peut l'utiliser avec tout le monde. On peut l'utiliser effectivement avec les parents. Là, toi, tu as pu essayer avec ta maman. Euh, tu as ah sorti un peu les devinettes. Mais euh, même des petits qui connaissent pas forcément encore tout, qui sont pas encore forcément très à l'aise pour parler le créole, ils peuvent essayer. Tu peux, on peut essayer et euh, tout le monde vraiment s'amuse et euh, et tu as autant les petits qui peuvent aller, aller défier les plus grands euh, et les plus grands qui peuvent donner un peu plus de euh, bah de, de, de, connaissances, d'informations, d'informations supplémentaires sur bah, qu'est-ce que c'est Asoro aussi, pourquoi Asoro aussi, qu'est-ce que c'est, euh, que ça n'a fait avec Black, euh, Lalo, Kisayoye Lalo, Kalalo, Sassali, Kijan le pousser, des choses comme ça. Et euh, du coup, euh, ouais, donc ça c'est euh, c'est vraiment sympa quoi. Ouais, c'est c'est ludique. Ouais, voilà. Euh, c'est l'apprentissage de notre culture et euh, on a ensemble et en s'amusant, c'est parfait. C'est une très bonne méthode. très bonne méthode. Oh, je te remercie. Après, c'est une approche parce qu'effectivement, euh, voilà, moi, c'est le côté, comme tu l'as dit, ludique. C'est ça. Moi, c'est vraiment, c'est le maître mot, c'est le côté ouais. ludique. Mais après, euh, pour tout ce qui est vraiment court en, en tant que tel, euh, ce sont d'autres outils. Ce sont d'autres outils, certains qui sont prêts, d'autres qui sont en développement. Mais après, c'est une autre approche, quoi. Mais là, c'est vraiment l'aspect euh, ludique. Du coup, est-ce que tu aurais des bons plans à partager avec nous, euh, des adresses, des événements Parce que tout à l'heure, tu as parlé de la PAFA, Oui. Donc les portes, les portes ouvertes de la PAFA. Mais est-ce que tu as d'autres oui. événements euh, en tête, ou des épiceries, euh, que ce soit en ligne ou euh, en physique, des euh, choses euh, pour découvrir Haïti Qu'est-ce que tu as comme bon plan Alors, euh, moi, n'ai pas d'événement en tête pour le moment, mais j'ai ouais, j'ai des bons plans. Alors, personnellement, je vais, comment dire, je vais pas trop, je vais rarement ou quasiment pas à Château Rouge où il y a où il y a une ou deux boutiques haïtiennes. Ouais, vais peut Market. Une... oui, j'y vais au moins une fois par, enfin, une fois par an, on va dire, tout au mm -hmm. plus, mais j'avoue que j'y vais pas. Le pèlerinage euh, Tu dis Le pèlerinage, c'est ça Voilà. Alors, <laughs> ah, chaque année, je fais un pèlerinage. <laughs> Et donc, euh, ouais, par contre, euh, j'ai été amenée à découvrir plusieurs choses. Euh, enfin, à découvrir, oui. Euh, j'ai d'autres euh, modes de consommation, si je puis dire ça comme ça. Alors, euh, le premier, alors pour l'huile de mastiti, euh, j'ai euh, l'adresse, euh, enfin il y a le site et euh, il y a le site de commerce en ligne qui s'appelle Evas Air. je te donnerai l'adresse. ouais, s'il te plaît, on mettra en lien. Ouais. Je mettrai en lien sur la vidéo. voilà. Evas Air, c'est une jeune entrepreneur qui se, qui propose de l'huile de masquiti pour les cheveux, donc c'est de la pure huile de masquiti. et elle se fournit justement auprès de producteurs haïtiens sur, sur le, au pays même. Mmh. Et mhm. euh, elle vend des bouteilles et d'autres accessoires, euh, comment dire, euh, de cheveux. Et c'est une haïtienne. Et le site s'appelle Eva's Air. Eva comme le prénom Eva. Et voilà. Donc. Ouais, c'est de la pure huile de mastiti, hein, parce que beaucoup, il euh, y a beaucoup de, de fausses huiles, et elle, elle, elle c'est vraiment du, de la pure. il ouais, y en a qui peuvent être coupées, effectivement, ou, et autres, mm. quoi. Voilà. Des fausses appellations. Ouais, okay. Tout à fait. Ensuite, euh, j'ai euh, il y a les supermarchés euh, Bao Euh, ah oui, supermarché Bao, euh, de, je, te, je, te, donnerai aussi l'adresse. La, il, il, y a un supermarché à Bobigny, euh, sur la ligne 5, à Pantin, et un autre supermarché, supermarché à, à Saint-Denis-Basilique. Mmh. en mhm. face du marché de Saint-Denis. Et euh, il y a des produits Made in Haïti. Ils distribuent des produits de Made in Haïti, du riz, euh, euh, de la cassan. J'ai vu une fois euh, de la cassan ah, oui. au, à Quentin. Ouais. D'accord. Et, et, voilà. Ah oui, en plus, Bao, en plus, c'est quoi C'est Bao, ça vient de Baobab, c'est ça Et c'est un frère et une sœur qui font ça Tout à fait, c'est un frère et une sœur d'origine congolaise et euh, qui ont eu l'idée de valoriser les produits euh, de la Caraïbe et d'Afrique et voire de, et voire d'Asie, euh, mais euh, ils, ils, focalisent surtout sur, les pro sur des produits africains et, euh, et caribéens. Mm -hmm. et, euh, et, voilà, on, on, trouve tous nos produits, même nos, les poissons. Il y a des poissons euh, type tilapia, etc., qu'on peut retrouver là-bas. Euh, et voilà, c'est des distributeurs, c'est des promoteurs de, des produits que nous avons chez nous en, dans la Caraïbe, en Haïti spécifiquement aussi. Et oh, là, ils ont toujours... et là, du coup, il y a toujours le travail de sourcing, c'est ça Il y a toujours un travail de sourcing aussi sur euh, les, euh, les, mm, les, producteurs euh, locaux euh, qui, qui, aussi euh, respectent du coup euh, les travailleurs, tout ça. Il y a ce, cet aspect-là. Ah. Ça. euh, je pense que oui, j'ai eu l'occasion euh, justement de rencontrer l'une des fondateurs, euh, euh, l'une des fondatrices des, euh, de ces supermarchés. Euh, oui, en effet, ils, tra travaillent avec des producteurs, avec des circuits de commercial commercialisation locaux. Il y a, ils, ils, rencontrent régulièrement justement ces producteurs. Et oui, c'est pas comment dire, c'est pas du sans avoir. C'est pas que de la marque, c'est pas que c'est pas qu'une étiquette, c'est il y a voilà. une vraie démarche derrière quoi. Ok. Parfait. Bah, su franchement, super. Bah, merci pour euh, ces bonnes adresses. Parce qu'effectivement, on a besoin de. Euh, on a besoin de, bah, de, ouais, de, dans les produits du quotidien, même dans des, euh, dans les actions du quotidien, de pouvoir autant, on s'en a envie de manger haïtien, ou même de soutenir tout simplement, tout ah. simplement la, production, euh, la production locale, haïtienne, ou ah. même bon, de la Caraïbe. Euh, ah. du coup, y a, ça me fait penser qu'il y a plein de, euh, de groupes, ce qu'on appelle aussi de combites, qui mettent oui. en avant bah, Haïti, sa culture, ses, euh, ses compétences. Euh, et je, je, me rappelle que tu as il y a quelques projets que tu suis aussi. Est-ce que tu pourrais nous en parler il des projets que tu, euh, que tu suis aussi, je crois, euh, un projet avec ton cousin, je sais plus trop. Avec mon cousin euh, Oui. Euh, ah bon non, mais ce projet, en fait, il n'y avait pas un projet de ferme ou, enfin, pour mettre. pour, oui. Alors bon, euh, j'ai aidé, euh, enfin euh, j'ai aidé, oui, j'ai oui, j'ai participé à la création, euh, euh mais ça c'est ça pas un rapport avec le numérique, mais mm -hmm. j'ai comment dire, j'ai participé à, j'ai aidé mon cousin à monter son entreprise de, de riz haïtien, de, de, de valorisation du, de la production locale justement, et, et, et, il a créé une entreprise de distribution du riz produit dans la dans, la, dans l'artibonite. Euh, sinon, euh, au niveau du numérique, en effet, c'est euh, le numérique, c'est un outil que, dont on doit se saisir, dont on, on, se saisit déjà, mais on doit le saisir, on doit le, on, on doit en tirer le, le, meilleur justement pour euh, pour diffuser euh justement ben, notre culture et même euh comment dire euh, Euh, notre culture, pour euh, diffuser, euh, comment dire, pour souder justement la communauté. Et, pour, et, et, et voilà quoi. Et j'ai remarqué une, une initiative au Canada d'étudiants d'étudiants haïtiens au Canada qui ont mis en ligne, et je te, et je te transférerai justement le lien hein, vers ce site, mm -hmm. qui ont mis ouais, en ligne un certain nombre de livres gratuits. ouais. Euh, en, en, format PDF et autres, euh sur l'histoire, la culture haïtienne. euh c'est euh, Université du, du, du, Québec classique, quelque chose. Bon, je t'enverrai le lien. Ouais, et euh, à travers ce site, eh ben, on peut télécharger gratuitement, euh gratuitement des œuvres, de, des œuvres, des ouvrages haïtiens et autres. Il hein. n'y a pas qu'haïtiens, mais il y a une section particulière sur les ouvrages. Il ouais, y a un chapitre entier, enfin, euh, il ouais, y a une partie complète sur les éditions haïtiennes Quoi. Ouais, non, c'est bien parce que, en fait, ce sont deux choses. Moi, il y a deux choses comme ça que j'aime bien. Autant il y a les projets numériques, mais aussi les projets, euh, les, enfin, les, pro les, projets business, on va dire. Vraiment un business de, de euh, pérenniser une activité, euh, de valoriser du coup une production locale. Euh, ce qui se fait avec Bao, ce qui se fait là, ce qui se fait là avec euh, le projet de ton cousin, euh, on valorise aussi par la terre en fait, par la production et de pérenniser une activité. Et ensuite, il y a effectivement bah, les autres combits plutôt numériques, le fait de vulgariser et de mettre à disposition de tous un maximum d'informations pour euh, pouvoir bah, euh, s'éduquer, s'auto-former et vulgariser du coup euh, l'information. Je trouve ça génial, comme ce que fait euh, le MIT. Merci là pour le euh, pour euh, ce dont tu as parlé là et ce que tu donneras du coup quand tu donneras les liens vers la bibliothèque numérique au Canada. Et puis il y a aussi, je vois, le les projets comme euh, la traduction d'Ubuntu en créole pour que bah, un maximum de personnes puissent évoluer dans un système d'exploitation, pas forcément mm -hmm. anglais, mais aussi en créole. Euh, et il y a aussi le projet euh, Wikipédia euh, en créole. Du coup, euh, parce qu'il y, a, y a un ht.wikipedia.org. Du coup, est-ce que prochainement tu feras des articles dans la section ht.wikipedia.org Ah, bah pourquoi pas Pourquoi pas Oui. Même, le mobcap avec créole là, <laughs> on m'a écrit article en créole, euh, voilà, bon, déjà en français. Quand je serai capable d'écrire en créole, déjà le parler déjà d'une et l'écrire ensuite, euh, bah, je, je, pense produire, euh, oui, pourquoi bah, pas justement. participer, contribuer. Euh, non mais justement, c'est un bon exercice, c'est un bon exercice pour évoluer. Moi, enfin pour pour mon, pour mon parcours perso, je trouve que c'est un bon exercice pour évoluer, le fait de commencer petit et d'avoir un objectif comme ça en fait, de se dire bon ben voilà, là j'ai Euh, je me fais, un, petit objectif. Je vais écrire, euh, je vais écrire un document. Je vais écrire. Euh, bah, après, on, commence petit. Hein. Moi, j'ai commencé petit. J'ai commencé d'abord avec des SMS, après avec des cartes de vœux. Et euh, ensuite, euh, bah, je me suis dit, bah, pourquoi pas un poème j'ai commencé tout petit. Puis après, à mesure, bah, ça m'a aidé à aller voir, euh, à aller chercher des dictionnaires, chercher des expressions, et comme ça, à plus rentrer en fait, et à, euh, à, à plus rentrer dans la culture, dans la littérature. pour, euh, pour, pour, justement évoluer aussi en même temps. Ce côté, en fait, apprendre dans l'action. Pas apprendre euh, simplement, bon bah, après il faut apprendre les bases, hein, mais euh, ce côté-là, apprendre dans l'action, c'est ce qui m'a permis d'évoluer en fait et de, de, donner plus de couleur à ma, à ma façon d'écrire et même à apprendre des mots en fait. Apprendre des mots et à me dire, bon bah là je cherche comment je peux dire ci, ça, ça, euh, voilà. Je trouve que c'est un bon exercice. Donc, euh... bah, moi, je connaissais pas le dictionnaire dont tu, que tu évoquais au départ, mais après, moi, justement, quand je, quand je voulais m'atteler à quelquefois parler à mes cousins, leur envoyer, leur envoyer des messages en créole, ouais. je, me suis, je me suis, à plusieurs reprises, je me suis servi de Google euh, Traduction, où ouais. il y a une section haïtienne, il y a, il y a mm. des gens qui travaillent déjà, euh, en effet, depuis un certain nombre de temps, puisque ça existe donc depuis longtemps, la traduction en, en créole haïtien. Ouais, ça a commencé depuis plusieurs années maintenant, ouais, ouais effectivement. Mais c'est vrai que c'est euh, génial. <laughs> c'était euh, ouais c'est comme je disais l'autre jour là j'ai vu euh, j'écrivais un article enfin j'écrivais un post en fait un petit post euh, sur, euh, sur Facebook. Et puis je vois, euh, il me propose de traduire mon poste. donc Il, a, il, a, reconnu que c'était du créole haïtien. Et après, il me propose de le traduire et tout. Je me suis dit, waouh, parce que la traduction n'était ah. pas, était pas dégueulasse, quoi. Donc, ah. euh, non, ça, ça, bosse bien. Et puis, euh, c'est vraiment la reconnaissance, du coup, de, du créole haïtien, de, ouais, la reconnaissance, quoi, pour tout le monde. Mm, mm, ouais, mm, le sens. Enfin, la euh, reconnaissance, oui, oui, mais c'est surtout euh, un outil. Euh, de toute façon, on dit que, on dit bien maintenant que, comment dire, si on ne, sait, on, se, on ne sait pas se servir du numérique, on est alphabète, alphabète hein, de nos jours. Donc, c'est aussi un outil dont on peut le digital, tous ces, tous ces, toutes ces initiatives et ces innovations permettent aussi euh, aux, aux, Haïtiens de s'approprier, euh, comment dire, un monde, le monde virtuel, le monde digital dans leur propre langue. Ouais. Ah ouais genre pour, appr pour, apprendre, enfin, on apprend beaucoup mieux et on, a, on, arrive mieux à argumenter dans sa langue maternelle. Ça, il euh, ouais, ça, y, a, y a plein d'études qui le, qui le confirment, qui le prouvent. Et euh, oui, c'est clair. Quand tu, et même quand on argumente, quand, tout simplement, quand on argumente, c'est dans sa langue maternelle. Tout le mm. monde fait ça. On est encore plus à l'aise dans, dans sa langue maternelle, ça c'est clair. Mm. Exactement, ouais. Euh, du coup, donc là, ben, j'ai plusieurs questions un peu en vrac. Je me rappelle, donc là, tu disais que tu avais euh, que échangeais un peu avec tes cousins et que tu avais essayé euh, avec des dictionnaires aussi de parler avec eux. Donc, de ce que je comprends, tu euh, pratiques le créole avec ta maman, avec tes cousins. Est-ce qu'il y a d'autres personnes Est-ce qu'il y a d'autres euh, occasions Alors là, avec ma mère, y avec... ouais, là, je m'y mets beaucoup plus, on va dire. Ouais. Parce que, ouais, faut... je peux pas. Quand on parle pas, moi, j'ai beau être haïtienne et, et ne pas pouvoir communiquer comme il se doit correctement avec sa famille, ça crée une barrière. Hein. Ça crée une barrière et mmh. ça mhm. permet pas. Euh, moi, quand je, comment dire, là, je, là, je mets, euh, comment dire, je, je euh, comment dire, je m'entraîne. Enfin, je m'entraîne. Je, je m'efforce de parler créole à la maison. Moi, moi mon compagnon est martiniquais et lui-même me force à, à, à, <laughs> à, terminer mes phrases en créole parce que quelquefois je commence, <laughs> après je dis ah non, bon, je vais le faire en français. Et lui, il me force, il me dit bah, euh, euh, c'est bien. Il a raison. Il a raison. Il a raison. Lui, c'est mon gars sûr. Tu diras, c'est mon gars sûr. Il a raison. Ouais. Grave. Et donc, euh, et, avec ma mère, je, je, le fais aussi, mais bon, ma mère, elle est beaucoup moins exigeante que mon copain. <laughs> Et, je, <laughs> et euh, avec ma famille en Haïti, avec mes cousins, et ben euh, oui, maintenant, je. Comment dire bah là, le, les derniers messages que je leur, je leur ai envoyés euh, sur WhatsApp, et ben ouais. c'est je me suis efforcée. Et, à, à l'écrit. Mes, mes, mhm. cousins parlent, aussi, enfin, parlent, parlent français et juste, ils veulent me parler français avec moi. Mais et moi j'étais bon, je dis pas que c'est leur faute, c'est de la mienne, mais bon, mais maintenant je <laughs> comment dire, je dis bon, maman oui en créole, mhm. euh, mm -hmm. et j'essaye de de, de, de, de, dire euh, au moins euh, j'essaye je, de faire en sorte que mon propos soit au moins à 50% ancré. Donc, oui, euh... non, mais euh, franchement, c'est une très bonne chose. C'est une très très bonne chose ouais. parce qu'il faut commencer petit. Il faut commencer petit, il faut, euh, faut pas essayer de faire des, tout de suite des articles de ouf. Je t'ai embêté avec l'article euh, sur euh, Wikipédia, mais c'est un objectif, ah. c'est pas tout de suite. Il faut y aller ouais. par étapes, des petits messages, c'est vraiment génial. Il faut, faut y aller dans le quotidien. Le quotidien, c'est une bonne chose, et puis étape par étape, quoi. Et, euh, non, non. Enfin, là, en tout cas, tu es dans, une bonne, euh, es dans une bonne démarche parce que euh, ouais, as... Enfin, tu essaies d'écrire en créole, des petites choses, des petits messages, super. Ton mari, il te pousse à parler créole, lui, c'est mon gars sûr. Et euh, du coup, euh, ouais, c'est comme ça que, euh, qu'on évolue au fur et à mesure, quoi. Et même aussi, enfin, dans, tout, dans toutes les langues, pas simplement en créole, les gens, ils apprécient l'effort. Ils apprécient que tu, que tu, euh, que tu essaies de parler leur langue maternelle. Et même le fait d'écrire ça, ça les rend plus à l'aise, même ils s'ouvrent plus. Moi, combien de fois j'ai vu les gens s'ouvrir beaucoup plus quand je leur parlais dans leur, dans leur langue maternelle Je vois les discussions que je peux avoir avec ma mère, ça n'a rien à voir. Il y a, a peut-être aussi le côté maturité, d'une part, mais euh, il y a vraiment les discussions, le fait de s'ouvrir et de, de, de, se rappeler des souvenirs. Il y a une barrière en moins, une barrière en moins en fait qu'on euh, qu du coup enlève grâce, euh, au, euh, grâce au fait de parler dans la langue maternelle. Et ah. pareil aussi, euh, ça me fait penser à, à une anecdote euh, avec quelqu'un euh, qui, me dis, qui était jaloux de comment j'arrivais à discuter, à communiquer avec son père. Mais parce que euh, son père, bah, il parle, son père parle anglais, c'est, euh, un, il vient du Liberia, et du coup il parle anglais, c'est l'anglais, c'est son truc. Je parle bien anglais, j'ai un bon niveau, donc ça fait que son père, je lui parlais tout le temps en anglais en fait. Et du coup, ça arrivait que des fois, bah, il se il se confie un peu, il se confie un peu plus, il se, il se, ouais, il se confie un peu plus, euh, c'est pas non plus de s'étendre comme pas possible, mais il se confiait beaucoup plus, il parlait, il parlait moins, il parlait avec moins de barrières avec moi qu'avec son fils. Parce que, euh, bah, il, il parce qu'il réfléchissait pas en fait, il réfléchissait pas, il parlait en anglais et puis point barre quoi. Et, euh, du coup, euh, bon, je me suis fait embrouiller, mais ça c'est encore autre chose. <laughs> mais, euh, mais voilà, c'est que euh, ce côté-là, il y a des barrières, euh, qui, il y a des barrières qui, euh, qui, tombent grâce au fait de parler dans la langue maternelle. Quoi. Donc euh, c'est un, un, vecteur, moi je trouve que c'est un vecteur, euh, ouais, c'est un vecteur de, ça, ça, crée du lien. Le côté de créer du lien, c'est euh, quelque chose que, euh, que, que, ça permet, en fait, c'est ce moyen-là en fait qu'il y a et l'intérêt qu'il y a de parler, parler créole. Mm. C'est clair. Du coup, bon, là, il faut qu'on qu avance un peu. Euh, est-ce que tu aurais, en quelques, en quelques secondes, quelques, euh, quelques minutes, tu pourrais nous dire euh, qu'est-ce que tu pourrais partager avec nous, des conseils pour découvrir Haïti et sa culture depuis Paris, depuis, euh, depuis chez soi, sans forcément aller euh, en Haïti D'accord. Je sais, je eh sais, je sais que tu es dans voyage, il faut partir. <laughs> Il y a ash live Ouais, c'est pas mal, ouais, c'est vrai. H-Live, <laughs> pour découvrir la musique euh, contemporaine haïtienne, hein, parce que c'est pas euh, les bons sons euh, d'antan avec Coupé Cloué, Tabo Combo qu'on qu va découvrir. Euh, enfin, c'est pas, pas ces sons-là, le vrai combat, que moi j'appelle le vrai combat qu'on qu découvre sur live mais bon. Le Il y a des documentaires intéressants hein, sur euh, mhm. live mhm. Euh, ensuite, euh, pour euh, découvrir la culture, ben, c'est se rapprocher d'Haïtiens qui ont une idée positive de leur pays. Ouais. Parce que trop souvent encore, il eh ben, il y a des Haïtiens qui pensent qu'ils ont le monopole euh, de la, de, de, la malchance, de la pauvreté, de la violence, euh, de tout, de tout ce qui est mal euh, euh dans le monde, et eh ben on a, euh, et eh ben c'est, il y a beaucoup de choses, beaucoup d'Haïtiens pensent euh, que voilà leur, leur, pays est maudit, alors qu'on est dans un pays en France où tu as des attaques terroristes, tu as, de, t as, t t as, plusieurs milliers, dizaines de milliers de, de SDF dans la rue, tu as, du cancer partout, tu as, comment dire, je veux pas cracher sur la la France, hein, mais mm -hmm. le mhm. truc, c'est qu'il euh, y a trop de négativité, trop de négativité parmi les Haïtiens, et que si, euh, si on veut apprendre euh, euh, la culture euh, du pays, il faut pas se, faut pas se référer à une personne qui, qui, qui, qui passe son temps à dire du mal du pays, quoi. Pas, ouais, qui a, bah, qu a, une vision un peu trop biaisée en fait. Avoir une vision un peu trop biaisée du pays n'aide pas du tout, effectivement. Cette vision un peu voilà. trop biaisée parce que, oui, comme tu l'as dit, Haïti n'a pas le monopole de la violence dans le monde. Quoi. Voilà. Et euh, on peut trouver de, on peut trouver de l'insécurité partout. Enfin, c'est pas euh, l'insécurité, on la trouve partout. Voilà, exactement. L'insécurité est partout. Euh, la pauvreté est partout, peut-être à des niveaux différents, mais la pauvreté elle est partout. Euh, comment dire euh, Et voilà quoi. Et, euh, bah, en fait, même pour dire, pour, pour, pour, rebondir et pour revenir sur la partie pauvreté, je t'avoue que moi, quand je suis partie en Haïti aussi, les SDF, j'en ai quasiment pas vu quoi. On parle des SDF. Quand je suis partie en Haïti, quand je suis partie en Haïti, moi aussi, ouais. Mhm. bah, des SDF, j'en ai quasiment pas vu. Et on, a, on est parti dans beaucoup d'endroits euh, différents dans le pays. Des SDF, j'en vois pas, quoi. Après, ah. effectivement, il y a l'effet capital qu'il y a à Port-au-Prince où euh, les gens bah, sont les uns sur les autres. C'est une ah. réalité, c'est vrai, mais c'est l'effet capital. Parce que ça, euh, voilà, ça, les gens, les gens les uns sur les autres, bah, c'est partout, hein, comme dans toutes les capitales du monde, c'est quasiment pareil. Et mais après, euh, le côté SDF. Bah, <laughs> voilà. Merci! <laughs> Merci! Voilà! Comme ouais. ça, je suis, dans, je suis allée au pays. En 2018, on, on, a, pris, euh, on a fait le tour du pays, mmh. euh, plutôt vers le nord que vers le sud. Mais ouais. bon, euh, euh, on a vu des beaux endroits. Euh, comment dire euh, Il y a des coins, il y a beaucoup de coins en Haïti où les gens ne, sont, ne vivent pas les uns sur les autres. et heureusement d'ailleurs, oui. Et Haïti, c'est pas Coport-au-Prince, c'est pas Coport-au-Prince. Mm. Mmh. C'est pas Coport-au-prince. Gan lot ka, gan lot komin, gan lot depatman. Il y a un petit département voilà. en Haïti. Hein? Ah oui. Gen, wè, nou ta ale Okap, nou ta ale Okap, nou ta ale Lambe, Gwonaïv, enfin Gwomond Gwonaïv. M pa ta ale nan sud, sud, Jacmel, mais prochaine fois... Moi non plus, je encore dans le sud. Mais, euh, mais euh, comment dire, t'as des chutes d'eau, t'as Sodo, je suis allée à ouais. Sodo, t'as, les chutes d'eau sont magnifiques. Mm. Euh, même dans les environs de Sodo, euh, les gens ne vivent pas dans des bidonvilles. En tout cas, mm -hmm. je mm-hmm. les ai pas vus quand j'ai fait le tour. Euh, donc euh, voilà, se rapprocher de personnes positives comme toi, comme moi. <laughs> Et voilà. Ouais, donc, bah, merci. C'est euh, vrai que je partage, ton, je, partage, je partage ton point de vue parce que, euh, effectivement, faut pas, faut avoir une vision positive et optimiste. Il ne faut pas se voiler la face. il ne faut pas non plus dire que Haïti c'est grand on paradis. Pas la face, ça. Non, non, non, voilà, c'est qu'on ne sait pas grand paradis non plus. Il y a des, il y a des, il y a des problèmes, ouais. Mais euh, pas, on n'a pas non plus le monopole de la violence et il y a un potentiel. et surtout un potentiel. Euh, il y a, et il y a vraiment des richesses, un patrimoine, il y a une valeur. Donc, euh, du coup Ouais, c'est, euh, c'est pour. Euh, c'est, je pense que je te rejoins sur le fait que pour, pour en savoir plus sur Haïti, ça, peut, ça aide beaucoup. Après, oui, effectivement, je sais que tu allais dire il faut partir en Haïti, mais euh, on va, faut aussi proposer, je pense qu'il faut aussi proposer euh, d'autres alternatives, sachant que des fois, il bah, y en a, ils vont en Haïti, euh, et pour autant, bah, ils connaissent rien sur Haïti. Moi, je pense aux, euh, aux touristes, par exemple, qui vont à labadi et qui restent dans la péninsule d'Abadie, ils connaissent pas le pays. au final, ils ne connaissent pas le pays. C'est ce qui reste chez des Cameroun. Bah, Est-ce que les touristes en France, ils vont euh, dans le 9-3 euh, bah, Ils traversent le 9-3 euh, par le, le, RRB. E hey, <laughs> eh, mais franchement, comme dit une pote, non mais sérieux, sérieusement, comme dit une pote, euh, les gens là, qui arrivent en Eurostar, là, ceux qui arrivent en Eurostar ouais. à, à, Paris, mais ils doivent péter un câble quand ils arrivent à Gare du Nord. bah, quand je parle du RRB, e tu sors de l'aéroport. En RRB, e tu vois toutes ces tout là. Le choc le choc. Non, parce que moi-même, en fait, ouais, franchement, mais, franchement, mais, mais, eh, pour eh, dire. Paris, mais, Paris c'est deux, trois arrondissements hein, que les gens visitent. Hein. C'est pas le 18 e <laughs> Donc. Euh, non, après il y a deux choses parce que en fait, déjà même il y a un mec qui fait, euh, il y a un gars, il fait le, le Paris noir, il fait la visite justement ouais. de, du Paris, euh, de la présence africaine, la pré... ouais, présence africaine, présence noire à Paris. Donc il fait euh, ce, euh, il fait des tours comme ça à pied. Et puis il y a un autre truc aussi. Moi-même là, quand je quand je reviens de Londres, et que je reviens à, ah. à Paris, que je passe par Gare du Nord, j'ai mal au crâne. Hein. Mais j'ai mal au crâne, <laughs> donc euh, c'est chaud. T'as ah vu ça Arrête, on s'ajoute euh, Nadine Mourano, là. Quand elle <laughs> ah, dit c'est l'Afrique. Enfin, ouais, ouais, non, mais bon. En tout euh, cas, il y a plusieurs manières de découvrir et de voyager. Je pense que ça revient aussi au, au nom un peu de. Je reviens un peu au nom là maintenant de, de mon blog, Voyageons local. C'est qu'on peut voyager avec les mots. Quelque, avec quelques mots, on peut voyager. Le fait de s'intéresser, c'est commencer là dans la tête, en fait. Déjà dans la tête, quand on, quand on s'intéresse, on commence à voyager. Et, euh, et du coup, euh, bah, c'est là qu'on peut aller aussi encore plus loin, qu'on peut plus approfondir aussi, quoi. Bon, on va poursuivre. Hop, le, maintenant, c'est le moment du défi de Jean Jean. Mm-hmm. Le défi de Jean Jean, tu es prête Are you ready euh, tim Team Team Team Team Un bois sec. Wow, oh là là, elle a fallu au taquet. Est-ce que tu as une devinette eh, que tu aimes bien euh, Tu eh, me la poses ou je te la pose ah eh, bah, si t'en as une en tête, tu euh, me la poses, sinon je te bah, euh, Pose-la moi, pose-la moi plutôt, comme ça, euh, comme, euh, comme ça, ouais, ça, ça, va me permettre de réfléchir. D'accord, Tim Tim. Le bois sec. De l'eau campée. Euh, J'ai oublié c'est ce, quoi la suite. de l'eau debout, ou d'îlot de, de bout euh, à la Guyane, de l'eau euh, campée, comme canne à sucre. D'accord. Et euh, quand, tu, pas, et quand tu connais pas, la réponse, tu faut dire mboué pois. Mboué pois Ouais, mboué pois. D'accord, d'accord, ok. Euh, tim Tim. Wasek. Doué Vini, Doué Pati, Doué Rivé. uh, dwe vini, dwe pati, dwe rive. Uh, ba tap tap. Bravo. Je vois que tu as bien révisé. Ah, je, ah, je kiffe. <laughs> je te remercie. En tout cas, je, là, je suis fière parce que euh, c'est euh, une des premières euh, devinettes que j'ai euh, j'ai inventées. C'était euh, parce que euh, en lisant justement les en lisant le dictionnaire des Timothy Messier-Randan, la analyse qui en était faite, bah, le jeu de mots m'est venu. Et du coup, je me suis dit, bah, pourquoi pas Allez, il faudrait essayer. Je me suis dit, j'ai dû essayer l'exercice des devinettes. Et, euh, et j'aime bien la faire. En plus, je l'ai mise euh, là dans, dans le conte que j'écris. J'écris un conte chanté. Mm Et, euh, et, du coup, euh, c'est l'une des premières devinettes que j'ai mise dedans. Donc, euh, j'ai mis, c'est une petite histoire où bah, je dis, il y a Tiso et Tilona qui partent du coup pour la première fois en Haïti, qui ont peur. mais euh, leur mamie leur donne une chanson euh, pour qu'ils aient moins peur et euh, pour qu'ils aient confiance. Et puis au fur et à mesure de, de l'aventure, ils découvrent, ils partagent des devinettes. Ils vont en découvrir, ils vont partager avec d'autres, ils vont, ils vont voir leur cousine et tout ça. Et toujours ce côté lien en fait, les devinettes. et puis même on, on, peut essayer quoi. Il y a celles qu qui sont historiques on va dire, qui sont vraiment qui sont dans le patrimoine collectif. Et il y a aussi celles qui peuvent évoluer, celles qu'on peut aussi euh, bah, du coup inventer. Parce qu'on décrit une réalité, quoi. Hop là. Une autre devinette Pardon Une autre devinette T'es prête ah, euh, Vas-y, vas-y, euh, vas-y. Euh, on va essayer. Tim Tim. Bois sec. Habillé sans sortie. Habillé sans sortie Ouais. Euh... Je sais pas. Euh... monde qui paye 4, monde qui, a, qui qui, ah, t'as vu, j'arrive pas à parler. Euh, euh, les gens qui ne travaillent pas. le monde qui paye à travail. Vous fréquentifiez, hein Vous fréquent, hein Vous fréquent. C'est mon quoi, c'est mon cas, tous les jours, je m'habille, je me maquille, mais je sors pas. Donc, euh... madame, cabane. Ah, ah bah oui, bah oui. ouais, Mais vous fréquent, hein? mm -mm, vous fréquent, tu fais. Bah, je suis fréquente avec moi-même, hein, je sais pas. Oh, les gens qui ont cette autodérision. Euh. <laughs> ouais. Et du coup, maintenant, un proverbe que t'aimes bien. Est-ce que tu veux partager avec nous un proverbe que t'aimes bien euh, euh, Oui. Euh, alors, je sais plus où j'ai voté. <laughs> Mais après, si tu veux, tu peux toujours regarder euh, la partie euh, Team Team Mêlée Mêlée à Clotte euh, Tijouette. Ouais, bah en fait, j'essaie de vendre. J'ai les pages que j'avais sélectionnées pour le proverbe, pour, la, euh, pour euh, la, euh, les devinettes, etc. Mais j'ai pas. faut que je... Là, je suis sur ton blog, hein, donc ouais. là, je vais, ah bah, retrouver la page des proverbes. Bah, en fait, c'est dans, dans la... ouais, avec les jeux. C'est ouais. dans l'article Team Team Mêlé Mêlé à Claude Tijoie Digital. Et après, en fait, tu scrolles dans la page mm. et tu vas retrouver en fait une section où il y a euh, l'assassinat Paoli, euh, oh, euh quelques, et après quelques, quelques devinettes, enfin quelques proverbes et, euh, et expressions idiomatiques à, à, traduire. Et là, tu vas retrouver justement les proverbes et les expressions idiomatiques. Parce que je me rappelais que tu avais bien aimé un mot comme kabisha. Kabisha, ça veut dire ah quoi? Ah oui, mais... ça. cabilla, mató cabilla. Qu'est-ce que ça veut dire, cabilla allo. Et tu joues... Allô, tu vois Ouais, cabilla, qu'est-ce que ça veut dire ça veut dire la sieste Ouais, c'est ça, faire une petite sieste. Euh, c'est une petite sieste. Faire une, faire une petite sieste. Comment ouais. tu le dis en créole le, Ma... le, comment, tu mets le, comment tu places l'expression M'a fait en cabisha. M'a fait en petit ma Enfin, non, m'a cabisha. On, ah, peut dire ah, de ah, plusieurs manières. On dit m'a cabisha. D'accord. Map Kabisha et euh, m'a fait anti, m'a fait anti Kabisha. J'ai entendu les deux. Et après, enfin, sous, celui que j'ai entendu déjà, c'était dans la chanson de Claudette, de Claudette et Tipierre, Camionnette, où elle dit euh, Map Kabisha n'en pied, camionnette chérie, moi. Et voilà, et donc elle dit Map Kabisha n'en pied, et après, il y en a des, des fois qui vont dire eh, M'a fait anti Kabisha. je, ouais, tiens, je vais lui dire <laughs> Alors, euh, quel, je vais lui dire euh, Cabucha, parce qu'elle n'utilise pas, je vais, je vais lui sortir ça, je vais voir, je, je, pour voir sa, sa réaction. <laughs> ouais, Alors, t'as un proverbe sinon Alors, euh, euh, oui, je regarde euh, les, les proverbes. Euh, et alors, deux têtes, mais j'ai pas le, j'ai pas l'expression en tête là que j'avais découvert sur ton site. Euh, main, main en pile, euh, pas fait shy, c'est ça T'as les mots-clés. T'as les mots-clés. Du coup, c'est euh, main en pile, shy palou. Ouais, la traduction main en pile, shy, palou Ouais, main en pile, shy palou. À plusieurs ouais. mains, la charge est moins lourde. Et en fait, la traduction, c'est l'union fait la force. Main en ouais. pile, shy palou. Ouais. Et, et justement, j'en ai, par... ai, parlé de ce proverbe à ma mère. Ouais. Et elle, m'a pas dit, elle pas dit que c'était l'union fait la force. Hein. Elle m'a dit, euh, ça veut dire que euh, ouais, euh, quand tu es dans la cuisine, et ben, quand vous êtes plusieurs à faire à manger, ça va plus vite que quand je suis tout seul. Elle m'a donné cette image là <laughs> ouais, parce bah, en fait, c'est l'expression, enfin, c'est la, la, traduction littérale. Mais après, euh, en fait, mot pour mot, quoi. À plus, mm, mm, mm. enfin, c'est vraiment ça. À plusieurs mains, la charge est moins lourde. Et c'est vrai. Exactement. Effectivement, dans la cuisine, c'est à plusieurs, euh, avec plusieurs mains. euh, pour porter les charges, ou en tout cas pour, enfin, pour, pour se répartir la tâche, ce sera moins lourd. Mais ah, ah, ah. la traduction, après, enfin, après la traduction, euh, l'équivalent, quand on parle de traduction, c'est bien l'union fait la force. Après, c'est expliqué de manière différente, mais euh, c'est toujours l'union fait la force. Euh, il euh, y, a un proverbe que j'aime bien, que j'ai découvert. Ouais. Euh, que, bon, moi, je connaissais aucun proverbe euh, créole, enfin haïtien. Euh, je sais pas manger cuite, pas gamète. Ah, je l'adore celui-là. ah, <laughs> c'est l'un de mes préférés. ouais. Petit mmh, Et ça, franchement, j'aime bien. C'est par les proverbes, effectivement, que j'ai commencé aussi à m'intéresser plus au créole et à partager. Parce qu'en en fait, on, je les faisais, on faisait des jeux de mimes. Donc, mhm. euh, le truc de tirer, à, de tirer un peu au sort euh, à la, à la un, au hasard un proverbe et ensuite d'essayer de mimer aux autres pour qu'ils puissent trouver quel est le proverbe. Et ah. du coup, les souvenirs qu'il y a avec euh, Petite Tixetti ou euh, Manger cul de Pagamette, voilà, l'imagination que certains, que certains peuvent avoir, c'est euh, super marrant. Et puis. Euh, Exactement, ouais. Ah, et puis, ouais. Et euh, puis, même ce que ça veut dire aussi, euh, tout ça. Caca pour pas, non Et, <laughs> et, eh, eh, ma cométrice a parlé. Ah, alors là. <laughs> Caca pour pas, alors. <laughs> il y a plein de proverbes très intéressants. Pati n'est pas dit qu'on mais pour ça. T'as compris le Ouais, c'est ça, ouais, c'est tout à fait ça. Tout à fait ça. ok. Non, mais c'était fait ça, non, franchement. Je, bah, que je, je euh, ouais, me pensais que tu as continué, c'est peut-être ça, me quitter au palais, parce que là, ou, ou parti, ouais, ou commencé, ou pas fini, donc euh, me quitter au palais. non, ouais, non, mais c'est bon, hein, je sais pas. Euh... Euh, je sais, HTPI, euh, prêter remettre ça, c'est. Ah, HTPI, prêter remettre ah oui, acheter payer, acheter payer, prêter remettre, c'est ça que fait zan c'est ça que fait zan Zamidjiré. Mm, mm, mm. Ça c'est une très belle leçon il y a des gens qui devraient s'en rappeler quoi. Ouais. Donc euh, voilà. Ouais. Non non mais enfin c'est oui, c'est clair, enfin c'est que c'est ça aussi c'est le côté euh, tout ça c'est c'est Silio Sagesse, ça c'est parole Guamoun. Parole Guamoun c'est Longa. Bousgan Monsanti, mes paroles lui c'est Longan. C'est ça. C'est euh, des trucs qui datent, mais euh, qui ont toujours euh, une importance, qui ont toujours euh, une, euh, enfin qui euh, qui sont toujours vrais en fait, et qui ont un sens toujours. Donc ouais, non, ah, ce côté, ce côté-là aussi, je kiffe. Donc là, je et sens que t'es partie là pour. Appelle, ouais, dis-moi. Dis-moi, dis c'est ça qu'on appelle par, par, par, parler en daki, c'est ça Ouais, c'est ça. C'est ça le fait de. Euh, il, y en a qui vont par... il y en a qui vont dire que c'est euh, le fait de, euh, de, parler en code, mais c'est pas simplement ça. C'est que euh, c'est effectivement c'est de faire référence à des proverbes, à des, euh, à des parolies, des expressions euh, idiomatiques des, des, des, des, expressions en temps longtemps, mots qui s'attinent en fond PIA, expressions qui s'attinent en fond PIA. voilà, en paléandaki, c'est tout ça en fait. C'est tout ce qui est emprunt vraiment de l'identité même et qui renvoie à, aux racines, au patrimoine et euh, à la, bah, du coup, à, à Haïti dans, enfin, Haïti dans son essence même en fait. Ouais, je vois. Euh, je, je connaissais pas du tout. Merci encore, je connaissais pas du tout. Ah bah, du coup, merci à toi. Merci à toi. Je vois que euh, tu as, as, bien, as bien essayé, as bien, tu euh, t'es intéressé et puis je vois que ça, as, même ça a pris. Je suis contente que tu aies euh, que tu essayes avec ta mère, que tu, justement que tu parlais avec elle, euh, que tu échangé avec elle autour des proverbes, euh, des devinettes. Euh, et, euh, et puis... ouais, mais en fait, l'enjeu de la transmission, euh, bah, c'est ce qui nous fait défaut. Hein. Et, euh, et, la transmission, c'est c'est ce qui fait que de nous qu'on est une nation, qu'on a un peuple, et euh, c'est sur ça qu'on bat, qu qu bâtit nos valeurs. Et, euh, et donc, euh, il faut continuer de transmettre, il faut valoriser cet héritage pour nous-mêmes, pour les autres aussi. On a, on a nos, notre mot à dire, on a des valeurs à partager. Et euh, voilà quoi, et ton travail, je trouve, et c'est pas pour te c'est pas pour te, pour te flatter, c'est pas, pas, pas non flatter comme non, mais... Pas, pas les Français à veine, c'est ça Voilà. Euh, mais voilà, c'est un travail important qui doit être fait, que tu fais, et, euh, et voilà quoi. C'est. Ouais. Voilà. <laughs> Bah, je te remercie, même si, je te remercie pour ça. Je n'attendais pas à ce que tu, euh, tu arri on arrive jusque-là. Euh, vraiment merci. Moi, c'est vraiment le côté loisir déjà qui m'intéresse. Et, euh, et, puis, bah, Contente, contente, en tout cas que tu aimes bien, que tu apprécies. Euh, contente surtout que, euh, que tu apprécies, que tu prennes du plaisir à ça et euh, que tu t'amuses surtout. Quoi. Moi, c'est vraiment ça, c'est le maître mot euh, du, euh, du, blog et de, euh, et, de tout ça, en fait. C'est de pouvoir prendre plaisir et s'approprier en toute liberté, simplicité et, et, pour partager. Quoi. Partager et puis, et puis, et puis grandir soi-même. Donc, tout à fait. Tout à fait. Mm. Merci pour ton retour d'expérience. Merci pour ta sensibilité encore. Je t'en prie, je euh, t'en prie. Et puis donc moi j'attends, j'attends les retours euh, concernant euh, les devinettes, les proverbes que tu auras sortis à ta maman et, euh, ouais. et, ton article aussi sur Wikipédia. Ça c'est plus. Ok, no souci, no souci. Bon bah merci euh, à toi et puis à très bien. Si tu veux me suggérer, vas-y euh, <laughs> pour le l'article Wikipédia. si tu as un sujet euh, à, à, à, et ok, mais il n'y a pas de souci. Si j'ai un sujet, euh, sujet d'histoire, bah en fait les grands noms peut-être, on peut commencer, peut commencer par ça. Les, euh, les, quoi les, les, grands noms de l'histoire, enfin euh, que ce soit. Euh, ah, bah, ah oui, on, on, donc euh, en, créole, les, les, les écrire, ouais peut-être ouais, parce que comme ouais. j'allais dire, mais il y a déjà, y a déjà des articles, mais non, c'est sur le Wikipédia français anglais, mais pas créole. <laughs> oui. drôle parce que justement, en plus, l'autre jour, on m'a demandé de faire un article euh, sur Nancy des Roses. Uh-huh. Et, euh, et, du coup, euh, je me disais, bah euh, non, pas besoin de faire un article sur Nancy des Roses. Enfin, il y a déjà plein de trucs sur lui. Donc euh, voilà, je, uh-huh. juste à googliser et puis, euh, et puis ce sera bon, quoi. Uh-uh. Et en fait, sur Nancy des Roses, la, la biographie qu'il y a dans Wikipédia, elle est plus que succincte, quoi. elle est plus que succincte. Du coup, moi, j'ai fait un petit texte, vraiment une introduction. J'ai pris, euh, j'ai appris plusieurs documents que j'essaie de retraduire. En fait, j'ai plutôt, j'ai plutôt euh, fait un résumé, une traduction d'une tradu une biographie en français euh, qui est disponible sur le site de Yol des Roses. Et après, du coup, là, moi, j'ai proposé une traduction. Mais euh, enfin, j'ai proposé une traduction et une biographie, mais vraiment quelque chose de très succinct par rapport à tout ce qu'il a pu faire, toute, sa, toute, euh, toute son, bah, tout son personnage, toute sa, toute, toute sa vie et euh, toute son œuvre, vraiment. Parce qu'il y a autant sur la partie musique que euh, dans les arts, dans les sciences. Il a été euh, professeur. Euh, il était professeur de physique en Allemagne. Il a voyagé partout dans le monde. Il a gagné plein de prix et tout. Euh, enfin, c'est. Euh, il, a, il a été directeur d'école. il était artisan. Enfin, et il faisait aussi de la mécanique. il a une vie pas possible. Et du coup, euh, voilà, moi j'étais assez étonnée en fait de voir qu'il y ait très peu d'articles euh, sur Anti des Roses notamment, et d'autant plus en créole quoi. Donc euh, n'hésite pas vraiment à faire des articles comme ça euh, ouais, sur Wikipédia. Euh, Anti des Roses, n'hésite pas, même d'autres personnages comme ça, euh, parce qu'il y a besoin effectivement que, de vulgariser en fait, pour le côté vulgarisation, que plus, que plus de personnes connaissent, ouais. du coup les grands noms quoi. Donc les premières idées que j'aurais, ouais, ce serait ça. ok. Bon, bah, ok. On va, ben, on, se fait, on va se dire au revoir. Et puis, euh, donc, pour la prochaine fois, euh, pour les prochaines fois, tu nous diras où t'en es pour euh, l'article, euh, les articles, différents articles sur et d'autres. Ok Non problème. bah, ok. Moi, <laughs> parfait alors. mais ça, c'est des ça. Donc, <laughs> oui, il n'y a pas de problème. Non, mais dit pas ni problème. Pas problème, pas problème, vous êtes fait ça. Pas problème. Pas problème. bon pour vous N'a fait ça, n'a fait ça. sa Napesa. Napesa. <laughs> Merci infiniment, Comé Christy. Merci, ma, Comé Rosny. On Merci rappelle, on rappelle ton, ton, on rappelle ta chaîne, Belle HTV. On te retrouve. Belle HTV sur euh, YouTube. Alors, je suis plus. Euh, je suis plus YouTube. Euh, j'ai un Instagram, BelHTV aussi. Mm -hmm. euh, bon, je, euh, suis pas très familière euh, avec euh, ce réseau social, mais je vais, euh, je vais, je vais, je vais me l'approprier. Il y a un site qui est en, en cours, en, en, cours de, de création, mm. un, un, site qui s'appellera BelHTV aussi, ouais. où, où je mettrai, comment dire, je mettrai en ligne le, comment dire, des les textes, des textes plus détaillés de, de, de ce vraiment des articles, les... articles et les sources et tout ça quoi. Exactement, articles, sources euh, et voilà. Donc euh, voilà. Ah ok super. Bon bah, reste connecté. Donc Belle HTV sur YouTube, un peu sur Insta. Après, on y va. Après, il faut y aller aussi à, à pas, il hein. n'y a, pas de, a pas de mal. C'est très bien. Mm. Et puis, un site mm. aussi qui est en construction. Génial. Yes. Bon, merci à toi. Merci à toi. Et à très bientôt sur euh, Voyage local. Quelques mots mm. et le voyage commence.